Mastercraft on the beat. Go. igbo maka na abụ m onye igbo maka anywhere I enter they call onye Igbo maka na onye Igbo the world they call me onye Igbo maka na

na abụ m onye Igbo ihe mme Igbo amaka onye Igbo maka na abụ onye Igbo ihe mme Igbo amaka onye Igbo maka na abụ onye Igbo ihe mme Igbo amaka echebe echebe echebe na Anambra na nke Mekọfọ ọsị anyị ji dọfọ okwu ọbọla anyị anyị ji jewelu nnewi na nke si group of companies industrialist igbo jemọnụ echebe echebe ejedulu kọfịa atezelu ugbo ọsị anyị jisi ike okwu ọbọla anyị anyị ji jewelu enugwu ebe a mụrụ flevọ

Amaka. Anywhere Maka na